Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. am 73. I am 73. Many more years to you. Many more years to you. Many more years. Many more years. Okay, let, let me many more years. Let me minutes. Thank you. you. are the governor. Uh, of uh, ladies and gentlemen who are watching. of Please, is here with us. uh, the best governor of the United States is here. Uh, Kibimo himself is trying to present so many things. Drinks, cake, the birthday cake is here everything is well represented. We thank God for the life given to our mentor, our godfather, our aimon, the man we look upon before we join the industry. God has also of Pete, Chief, Dr. Pete Edochie, the great leader of Ndị the honorary of Igbo land, Onwa of Igbo We say happy birthday to you. We greet you. We say, may Almighty God add many, many more years to your years in the mighty name of Jesus. Amen. Amen. Hey! Anọ m n'Enugwu na-arụ ọrụ mgbe m bịara n'afọ ya ka m gbata ọsọ wetara nke ama mme mma ndị niile a na-eme ọ na-agba ebe ọ bụla anyị na ya na-eto osikwu dị ụkọ na nke a m na mma dị tapụrụ anụ na ngozi ahụike ego ụmụaka bọsi nna nna anyị niile hmm. onye ọbụla nwere ụdị nna kwesịrị ya na-akwa etụtụrụ ya na-agbasa ego. na m na-ekpe ekpere ka chineke nyekwa oge ndị ị ga-adịrị anyị ị ga-ebi above in good health na-emekwa anyị na-enye anyị na-agụzi anyị enwere ekpere ikpere m the first day ọrụ ụlọ ọrụ nwanne pressing forward you saw the way I acted, this and you will go. Gị kpọketere gị sama aka kpere m ekpere na first act town mgbe anyị megoro COVID. I can never forget. And since then, ọ ka nọ n'obi na-aga na-asị every day, anytime. Anọ m ya. Nye m nwa gị. Agakwana m ahụ gị gbanwee. Agakwana ahụ m gbanwee. Thank you sir. Happy birthday One of my three of ya. I just say happy birthday. We tap from your grace, daddy. Hey. abụrụ ka m jizi wee ekele ya nwebeze n'anya chọkarị o ogwu ezigbo oji ebe a Gbanwere agwọ. Onye ọbụla na-agwọ nwa. na ka m na-ekpere na ekpere n'obodo na m na-emechi ibe ọgụgụ igbo dị ka ya eteta aka ịgwa ka ịpụta nwunye m sọgbọ nke abụọ nwunye na-amụ ọnọdụ na-aga otu eti ri ọgharịwa ụlọ mana etinye